ezigbo n'ọhụrụn'anya chukwu biko gọziere m ngọzi ezigbo n'ọhụrụ ya anya maka na ngọzi nna ọ bụ ya na-edu nwa mgbe ọ gbajuru ụdọrọ ndị nna ka a na-akpọ ihe siri ike akpọba ndị nna ndị nna odogwu ndị nna odogwu ndị nna ụlọ odogwu na siri see ka m ji ndụ taa gọziere m dadi m ee ya ahụ siri ike ogologo ndụ na ahụ siri ike amamihe ka m na-ayọ

egbe mara mma maka ụlọ mara mma ka ụlọ papa mmụọ moto mara mma ka ụlọ papa mmụọ mmanya ọkụ kalaka bụ nke papa nsọpụrụ pụrụ iche ka m enye biko gọziere m esi ezigbo mma ha Chineke gọzie ma baa